ọ bụrụ na ịfụ nwa ikorobịa anụnwa biko kpọọ Harrison gwa m n'ishu n'ekwentị ọ bụrụ na ịfụ ya wee gwa Harrison gwa m n'ishu ọ ga-enye gị 100,000 naira onye ịfụ kịta bụ ezigbote ekwensu nwatakịrị nwa ikorobịa ekwensu ji wee kwarụ ngwa ọrụ ime ife ome ọ kpọtara nwatakịrị nwa agbọghọ obere nwa nwa agbọghọ na-erubere ebe arọ iri abụọ wee gbabata ya n'ime ụlọ wee dinie ya n'ike fadere ịbụọ ka ọ na-edina n'ike ka ọ na-ese ife onyonyo secha ya ife onyonyo jee tinye na tiktok ya ọ bụrụ na ị gee akwa nwatakịrị a na-ebe akwa nwatakịrị a na-ebe wee na-asị ya na ọ mụkwalụ nwa na ha mịanara na-arịa agbawakwago mmiri o wee jụ ihe o mere nwatakịrị a wee sị ya na ọ bụ na o mee na ọ ga-ejeje nie ya ebe ọ na enyi ndị ọzọ o nyerechara ya n'ike wee gwụ ya ya kweta na onye akwụnakwụna ka ọ bụ n'ọwụ onye hukọp mgbe ọ na-asịzi ya ya kweta na onye hukọp ya kedu ife ọ bịara ime na ifita kedu ịmọgụ ụdị ife ka ọ wee bụrụ na ihe o ji wee tinye na tiktok bụ na onye akwụnakwụna nwatakịrị wee sị ya na oge ga-ekweta na ọ bụ onye na-eme hukọp ọ bụrụ na ọ chọrọ igwe ya gbuo ya onye ụlọ fụrụ dị njọ ịfụ ka nwatakịrị a si ebe akwa o metụtara anụ ọhịa anụnwa n'obi ebe ọ nọ wee wutecha mbụ na mgbe nwatakịrị ọ na-akpọ nwatakịrị ahụ onye Abakaliki ọ na-asị ya tensa ọsị ya na-asị ya tensa ọ na-asị ya God bless you onye Abakaliki anụ ọhịa onye Abakaliki anụ ọhịa nwatakịrị a wee sị ya na echi dịkwa ime ịghọtago ihe ọ gwaziri ya bụ mgbe nwatakịrị ya sị ya na na oge na ọ ya sị na ọ bụ onye hukọp na ihe ọ na-eme kịta otu o secha ya na oje kịta o tinye ebe niile na ụmụnne ya ewee fịa o wee sị ya ee eh, na ụmụnne nke na onye abakiriki ka ọ na onye mgbu kedu ka chineke nna nwatakịrị a wee sị ya ọ bụ na ịbụ nwanne m na o kwetara na ịbụ onye abakiriki maka na ọ bụ na ịbụ onye abakiriki bụrụ nwanne ya na obi a ga-ekwe gị wee mie ụdị ịfa ụmụnne m ebe nụ m akwa ka m ya ihe anụnwa bụ ife mfụ n'iru akwụkwọ ịghọta mmadụ bụ ezitere m eli eh, ya wee nene ya anya mmiri wee pụọ m na ya ka ha risi ngwa m n'isi wee fụ ya ji wee fụ ya wee onye ọbụla ga-afụ anụ ọhịa anụ wee na-afụ ya bịa gwa ya na oge nye onye a 100,000 naira ọ bụ na ị gaa na tiktok akaụntụ ya bụ okechi nedum o jego ficha anya bụ ife mana maka iru akwụkwọ na-adị ozugbo ozugbo ị na-etinye ife n'iru akwụkwọ mmadụ nwere ike iburi ozugbo mgbe ahụ onye a buru ihe kọpịrị ya ọ dịgo n'ekwentị onye ahụ ọsọ gị fichazikwa ya ebe niile onye ahụ enweghị ya n'ekwentị eghọtago otu a ka anụ ọfịa si wee soo onwe o megidezili wee gbaa nwatakịrị ọkpa n'afọ ka ọ gbalịa ọkpa n'afọ ahụ o wee tie mkpelụkwa na ọ ga-anwụ ebe a wee tie mkpu o tiri ihe ọ ya bụ ee ya agbọkwa na agbọọ na bie na ebe o si na ọ ma na o nwere kapeti kọs kapet na ọ fụnụrụ ọgụ na bie ewetago biko gbasaa na ozi a ọ bụrụ na ịmụ onye anụ ọhịa anụnwa si na ya bụ oke chinedu biko kpọọnụ harịsị ngwa m n'ishu gbaọnụ harịsị ngwa m n'isu m etinye ee akara ya ebe a unu kpọọ harịsị ngwa m n'ishu ọ ga-enye onye ọbụla nwudere anụ ọhịa anụwa 100,000 wee sị ọ mkpụrụ mmiri ka ọṅụ o nwere ihe ọṅụ o ji wee mee ya bụ ife metiri gị ife onyonyo ebe a maka ya bụ ife onyonyo saa akwa nwatakịrị a na-ebe nwere ike ime ee maka azụkọ pịachiri akwụkwọ m enwetago biko gbasa ozi a ka olu ọtụtụ ndị mmadụ ntị nwatakịrị o mere ife a erube ha arụ iri abụọ ka nwa ka ha jedidine n'ike ya aja agwa tie ya ife gbaa ya akpa n'ọfọ onye ọchọzi nkwube ọgwa ya na ọ ga-eji egbo wee gbagbuo ya na ome ojeje na ya ebe ọ na-eni ndị ọzọ ọ gịnị kedu ife anyị na-amụzi nke ikpeazụ kedu ife a na-azụsị na ụmụazị na ị ga-afụ nwaanyị hai chineke nna mekwa n'ụlọ anyị ebere biko na gbasa ozi a sonye n'akara arụ na ọ bụ na isonyebe